ọlụ ndị ozi isi nke asaa onye isi nchụaja wee sị ihe ndị a dị otu a o wee sị ụmụnna m na ndị bụ nna m nụrụnụ Chineke nke ebube mere ka nna anyị Abraham hụ ya anya mgbe ọ nọ na Mesopotamia mgbe ọ ka ebi na Heran o wee sị ya si n'ala gị na n'etiti ikwu gị pụa bịa n'ala ahụ nke m ga-egosi gị mgbe ahụ o siri n'ala ndị Kaldia pụta wee biri na Heran mgbe nna ya nwụrụ Chineke wee mee ka o site n'ebe ahụ bịa biri n'ala nke a nke unu onwe unu bi n'ime ya ugbu a ma o nyeghị ya ala nketa n'ime ya ee e, o nyeghị ya ebe ịzọkwasị ụkwụ ya o wee kwee nkwa na ọ ga-ewere ya nye ya na mkpụrụ ya soro ya n'azụ ka ọ bụrụ ihe ha nwere mgbe ọka adị nwa ọ mụrụ ma Chineke kwuru okwu otu a na mkpụrụ ya ga-anọ dị ka ndị ọbịa n'ala na-abụghị nke aka ha na ndị ala ahụ ga-emekwa ha ka ha bụrụ ndị oru mekwa ha ihe ọjọọ nnụ arọ mba ahụ nke ha ga-abụ oru ha ka mụ onwe m ga-ekpekwa ikpe ka Chineke kwuru mgbe ihe ndị a gasịrị ha ga-apụtakwa kpeekwara m n'ebe a o wee nye ya ọgbụgba ndụ nke obibi ugwu otu a Abraham wee mụọ Isaac wee bi ya ugwu n'ụbọchị nke asatọ Isaac wee mụọ Jekọb Jekọb wee mụọ nna ukwu anyị iri na abụọ nna ukwu ahụ ebe ha na-ekwo Josef ekworo ha wee ree ya gaa n'Ijipt ma Chineke nọnyere ya wepụtakwa ya na mkpagbu ya niile nyekwa ya amara na amamihe n'iru Fero eze Ijipt o wee mee ya onye isi Ijipt n'ụlọ ya dum oke ụmụ wee dịkwasị Ijipt na Kenan dum ya na oke mkpagbu nna anyị ha ahụghị ihe ga-eju ha afọ ma mgbe Jekọb nụrụ na ọ ka dị n'Ijipt o wee zipụ nna anyị ha na mbụ na nke mere ya ugbo abụọ e wee mee ka ụmụnne Josef mara Josef e wee mee ka ndị arụ Josef pụta ihe nye Fero Josef wee ziga kpọọ Jekọb bụ nna ya na ikwu ya niile ka ha bịakute ya ọgụ mmadụ atọ na iri na ise Jekọb wee rịdata n'Ijipt o wee nwụọ ya onwe ya na nna anyị ha e wee buru ha gabiga n'ofe ruo Shekem tọgbọ ha n'ili ahụ nke Abraham were ọnụ ahịa ọcha goo n'aka ụmụ Hemua n'ime Shekem ma mgbe oge nkwa ahụ na-eru nso nke Chineke kwere Abraham ndị Juu gara n'iru bakwa ụba n'Ijipt ruo mgbe eze dị iche biliri ịbụ eze Ijipt onye na-amataghị Josef onye ahụ were aghụghọ meso ndị arụ anyị mekwaa nna anyị ha ihe ọjọọ ka ha wee tụfuo ụmụ ọhụụ ha ka a ghara ime ka ha dị ndụ n'oge ahụ ka a mụrụ Mozis o wee maa mma nke ukwuu e wee zụọ ya ọnwa atọ n'ụlọ nna ya ma mgbe e tufuru ya nwa nwaanyị fero kpaliri ya zụọ ya ka ọ bụrụ nwa ya onwe ya nwere ezi Moses ihe na amamihe niile nke ndị Ijipt o wee dị ike n'okwu ya na ọlụ ya niile ma mgbe o rubere ọgụ arọ abụọ ileta ụmụnne ya bụ ụmụ Izrel batara n'obi ya ma mgbe ọ hụrụ otu onye n'ime ha ka a na-emejọ ọlụbarayọk wee kpepụta onye a na-emegbu ebe o tigburu onye ijipt ma o chere na ụmụnne ya ghọtara na chineke na-esi n'aka ya enye ha nzọpụta ma ha aghọtaghị n'ụbọchị soni o wee mee ka ha hụ ya anya mgbe ha na-alụ ọgụ o wee mebe ka ha dịrịta n'udo si ndị ikom unu bụ ụmụnne gịnị mere unu na-emejọrịta onwe unu ma onye na-emejọ ibe ya nupụrụ ya sị onye mere gị ka ị bụrụ onye isi na onye ikpe n'ebe anyị nọ ọ bụ igbu m ka gị onwe gị na-achọ dịka ị gburu onye Ijipt ụnyaahụ Moses wee gbalaga n'okwu a wee nọọ dịka ọbịa n'ala Midian ebe ọ mụrụ ụmụ ndị ikom abụọ mgbe ọgụ ọrụ abụọ zuru e wee mee ka ọ hụ mmụọ ozi n'ọhịa nke ugwu Sinai n'ire ọkụ n'ime osisi nta ma mgbe Mozis hụrụ ya ihe ọ hụrụ juru ya anya ma mgbe ọ na-abịaru nso ikiri ya olu nke onye nwe anyị dara sị mụ onwe m bụ Chineke nke nna gị ha Chineke nke Abraham na nke Isaac na nke Jekọb arụ wee maa Mozis o nweghịkwa anya ike ikiri onye nwe anyị wee sị ya tọpụ akpụ ụkwụ n'ụkwụ gị abụọ n'ihi na ebe ị na-eguzo bụ ala nsọ n'ezie ahụwo m ihe ọjọọ a na-eme ndị m nke dị n'Ijipt anụwokwa m iso ude ha m wee rịdata iwepụta ha ugbu a bịakwa m ga-eziga gị n'Ijipt Mosis nke a onye ha jụrụ ajụ sị onye mere gị ka ị bụrụ onye isi na onye ikpe onye a ka Chineke ziteworo ịbụ onye isi ịbụkwa onye mgbapụta ya na aka mmụọ ozi ahụ nke emere ka ọ hụ ya n'osisi nta ahụ nwoke a dupụtara ha mgbe ọ lụsịrị ọlụ ebube dị iche iche na ihe ịrịba ama dị iche iche n'Ijipt na n'ime oke osimiri uhie na n'ime ọhịa ọgụ arọ abụọ onye a bụ Mozis ahụ onye siri ụmụ Izrel Chineke ga-eme ka onye amụma nke dị ka mụ onwe m biliere unu site n'etiti ụmụnne unu nwoke a bụ onye na-anọrị n'ime nzukọ n'ọhịa ya na mmụọ ozi ahụ nke gwara ya okwu n'ugwu Sinai na nna anyị ha onye na-ara okwu dị ndụ nke si n'ọnụ Chineke pụta inye anyị onye nna anyị ha na-achọghị ịṅa ntị kama ha nupụrụ ya n'ebe ha nọ wee laghachi azụ n'Ijipt n'obi ha na-asị Erọn meere anyị chi ndị ga na-eje n'iru anyị n'ihi na moses a onye dupụtara anyị n'ala Ijipt anyị amataghị ihe mere ya ha wee kpụọ nwa ehi n'ụbọchị ahụ wee butere arụsị ahụ ihe ịchụ àjà wee ṅụrịa n'ọlụ aka ha ma Chineke chigharịrị wee rara ha nye ikpere usuu ihe dị n'eluigwe dịka e dewere ya n'akwụkwọ ndị amụma sị ọ dị anụ egburu egbu na àjà unu wetara ọgụ arọ abụọ n'ọhịa unu ụlọ Izrel unu wee palie ụlọ nke Molok na kpakpando nke chi ahụ ihe atụ unu mere ịkpọ isi ala nye ha m ga-emekwa ka unu jee biri n'ofe babilon nna anyị ha nwere ụlọ ikwu nke ama n'ọhịa dị ka ọ kara aka bụ onye gwara moses ka o mee ya ka ọ dị ka ihe atụ nke ọ hụrụ nke mgbe o ruru ha aka nna anyị ha na Joshua bubatara mgbe ha natara ala nke mba niile ahụ ndị Chineke nupụrụ n'iru nna anyị ha rue ụbọchị Devid onye hụrụ amara n'iru Chineke wee rịọ ịchọtara Chineke nke Jekọb ebe obibi ma Solomọn wuru ya ụlọ otu ọ dị onye kachasị ihe niile elu adịghị ebi n'ụlọ eji aka dị dịka onye amụma sịrị igwe bụ oche eze ụwa bụkwa ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ m abụọ aha ụlọ gịnị ka unu ga-ewuru m ka onye nwe anyị ma ọ bụ gịnị bụ ebe isi ike m ọ bụghị aka m mere ihe ndị a niile ndị kwesịrị olu ike na ndị a na-ebighị ugwu n'obi na ndị unu onwe unu na-alụ ọgụ megide mmụọ nsọ mgbe niile dịka nna unu ha mere otu ahụ ka unu onwe unu na-eme onye n'ime ndị amụma ka nna unu ha na-esogbu ha wee gbuo ndị buru ụzọ kwusa okwu banyere ọbịbịa na onye ezi omume ahụ onye ụlọ onwe unu ghọrọ ugbu a ndị raara na ndị gburu ya unu ndị natara iwu ahụ dịka e nyere ya site n'aka ndị mmụọ ozi ma unu edebeghị ya ma mgbe ha nụrụ ihe ndị a e wee mapuo ha n'obi ha ha wee takwasị ya ikikere eze ha ma ebe o jupụtara na mmụọ nsọ o anya n'eluigwe wee hụ ebube Chineke na Jizọs ka ọ na-eguzo n'aka nri Chineke o wee sị lee ana m ahụ eluigwe ka e wụrụ ha na nwa nke mmadụ ka ọ na-eguzo n'aka nri Chineke ma ha were oke olu tie mkpu kpuchikwa aka na ntị ha were otu obi nụkwasị ya ha wee tụpụ ya n'obodo tụkwa ya nkume ndị ama wee wụsị uwe ha n'ụkwụ otu nwa okorobịa a na-akpọ Sọl ha wee tụọ Stiven nkume ka ọ na akpọpụ onye nwe anyị na-asị onye nwe anyị Jisọs nara mmụọ m nke ọma o wee gbuo ikpere n'ala werekwa oke olu ti mkpu sị onye nwe anyị atụkwasịla mmehie a n'isi ha mgbe o kwusịrị okwu a o wee daa n'ụra